igwe arụsị odumodu na mambem n'ụzọ pụrụ iche lekwanụ ka o si mara ofu agadaga nwoke ndị igbo ji eje mba ya bụ ife na n'ụbọchị a odogwu mere mmemme n'ụzọ pụrụ mmiri n'agbọ asa na-eke asa ebe egburu aja ọbụla nwa na mgbe e e e ọbụla ọtụtụ ndị agụla erigbo oke mmọnwụ n'ike nje alùpùpù àná abúmú anya anyị magara dịka mụ ịbụrụ aka ibe bụ iburu abụba ebudo ya anya ìdí tiẹ̀ n'ọkụ na mmiri abata n'ime anyị ìdí tiẹ̀ n'ọkụ mmiri anyị ara atara n'ime ya agwagwu asị m jee gbara isi a jee mebisi dịka ọrịa melata m jezie Malaysia na bizinesi ebe mara ọkwa ndị ndị agha ndị agha ndị gị na fon isi m jebe isi m bíbẹ̀ ló ń jà pàmpá. ike nna n'elu ọbẹ onye ukwu na-abọghị ọ na-aga dị ije onye ukwu na na-aga ife dị n'ime ife dị n'ime ya agụlelu

otu ikuku ana na-agba ọkwanye isi ikuku ana na na ikuku abịawo na ekwenụ na ikuku abịawo ekwenu na ikuku abịawo atụ na-arọ mgbọ na-agba atụ na-arọ mgbọ atụ niile na-arọ igwe na igwe igwe nwụọ na mmiri dada ọnya ntụ mmiri dada afudika amadudika akutuza akwabe chukwu na nwa nri dịkwa n'aka nwanne nke mụ na-agba ogbe na-agba ọnụ na-ekwula ọra ọnụ na-ekwula ọra n'Enugu ọnụ na-ekwu Igbo butɔ kpanu ibo do ko jɛ mi lɛdi kpani ana bɔ ibo di bɛ jɛ mi lɛdi kpani ana bɔ. odumodu. báyìí kɛnɛ mun.